AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa onye na-ege ntị ana m ekele gị n'ụbọchị taa eji m obi ụtọ na-anabata gị n'ihe omume nke dịrị anyị n'ụbọchị ndị a chetakwa na isiokwu nke anyị na-atụgharị bụ ụzọ narị na otu nke nwa agbọghọ ọbụla ga-eji wee nwee ike nweta ọbụna nwoke ahụ nke bụ mmasị nke obi ya ọ bụghị naanị ịnweta ya ịnweta onye dị otu a gị mee ka ọ bụrụ onye nke ga-enwe mmasị n'ebe gị onwe gị nọ ọ bụ ya bụ isiokwu nke anyị ji na-aga n'ụbọchị ndị a ma n'ụbọchị taa ngalaba ya nke anyị ga-eleba anya bụ nke na-asị n'anya onye nke na-ahụ ezi enyi m anyị maara nke ọma na Chineke kere mmadụ nwoke na nwaanyị ma nke a abụghị ebe ọ kwụsịrị ọ bụrụ na anyị lebatukwuo ya anya ị ga-achọpụtasị na ile mmadụ anya nke ọma ị ga-ahụ na ọ dị ihe atọ mejupụtara mmadụ gịnị bụ ihe ndị a mkpụrụ obi nke dị ndụ cheta na mgbe Chineke kechara ihe niile ruo mgbe ọ na-eke mmadụ o kechara mmadụ akwụkwọ nsọ mee ka anyị mata si na o kụnyere ya ume nke ya mmadụ wee ghọọ mkpụrụ obi dị ndụ ya kpatara mpaghara nke mmadụ ma ọ bụ otu n'ime ihe ndị ahụ mejupụtara mmadụ ji bụrụ mkpụrụ obi nke dị ndụ mmadụ a Chineke kereke bụkwa onye nke nwere anụ arụ dị ka mụ na gị nweekwa mmụọ nke Chineke nke bụ ihe atọ gbara ọkpụrụkpụ nke mejupụtara mmadụ nke Chineke kere nke a pụtara na ọ bụrụ na nwoke ọ bụla ga-enwe mmasị ebe ị nọ ọdịdị gị na-anụ arụ ga-amasị ya mkpụrụ obi ya ga-achọsi gị ike n'ime mmụọ ọ ga-abụ onye nke ga-achọsikwa gị ike karịa nke a ọ dị ụzọ ise mmadụ si ama ihe na-eme gburugburu ya nke mbụ bụ anya nke mmadụ ọzọ bụrụ ntị nke ọzọ bụrụ imi ọzọ bụrụ ire nke ọzọ bụrụ ihe nke imetụrụ aka nke a bụ nke ikpeazụ mgbe nwoke ọbụla na-enwe mmasị ebe ị nọ ọ bụ naanị otu n'ihe ndị ahụ mejupụtara mmadụ na otu n'ime ụzọ ihe ise ndị a nke anyị kpọworo aha bụ nke na-ebu ụzọ nwee mmasị ebe ị nọ ma ọ bụrụ na ị chọrọ ka mmasị dị otu a bụrụ nke ga-adịgide adịgide ọ pụtara na nwoke na ozuzu oke bụ nke ga-ahụ gị n'anya mgbe nwoke nabatara gị n'ime mmụọ ya ọ chọsiri gị ike mkpụrụ obi ya ga-achọ gị ihe anya na-ahụ ịmasịrị ya ọ bụrụ na onye dị ka gị gafee ya atụgharịa ịmata ma ọ bụ gị nke a bụ ihe anyị na-ekwu okwu ya ọ bụrụ na anyị na-aghọta isiokwu a nke ọma anyị sị na ọ bụrụ na ị chọrọ irita obi nwoke ọ bụla n'uru buru ụzọ hụ na ị gara ya anya gịnị bụ ịga mmadụ anya ọ dị ihe anyị na-ahụ ọ dị ụdị ụkpara nke na-akpa gị n'ahụ ọ bụghị mmadụ ga-agwa gị na ihe a ga-abụ ihe nke ga-amasị gị mgbe ahụ ị ga-atụgharị ọ ga-adịrị gị mfe iwepụ anya gị ebe ihe ahụ dị ọ bụ ya bụ ihe anyị na-ekwu okwu ya gịnị pụrụ ịga mmadụ anya ebe ị nọ nke a bụ ajụjụ nke m na-ajụ gị gị nwa agbọghọ gị nwaanyị nke mụ na ya na-atụgharị uche gịnị pụrụ ịga mmadụ anya ebe ị nọ ọdịdị gị ma a na-ele gị anya makwara na nwoke ọ bụla nwere ihe ndị na-amasị ya ọ chọrọ ịhụ ma ọ na-ele gị anya tutu mmadụ asị na onye a dị mma ịdị mma abụghị naanị ihe nke ọ bụ mmadụ hụ gị ya bụrụ na ị kwaziri ihu onye ha asị ah na onye nke amagbu onwe ya mba ọ dị ọtụtụ ihe ndị ọzọ nke a na-elecha anya asị ee onye a bụ onye dị mma ma ọ gaghị ama na apịara m ụkwụ o leziba anya hụ ma eze m o gha agha agha ma ọ bụ na ọ dị otu anya m mere ihe ndị a dum bụ ihe gụnyekọrọ na-ese na onye a bụ onye nke dị mma n'ịkpọta ụfọdụ n'ime ihe ndị aha ha lee anya mmadụ hụ gị ọ ga-ile gị anya site n'isi ruo n'ụkwụ ọ ga-amata otu egbugbere ọnụ gị dị ọ ga-ahụ anya gị ọ ga-ele gị anya mara ịbụ bụ onye nke nwere iru ọchị ịdị mfe mmadụ ịbịakwute gị nso ihe m chọrọ ka ijide aka bụ na ọ dị ihe ọghaghị ịhụ bụ ihe nke ga-eme ka o kwee n'isi na onye a masịrị m ka anyị na-elebatụ anya na-arụ anyị mara ihe ndị ahụ nke dị n'arụ anyị pụrụ ime ka nwoke nwee mmasị ebe anyị nọ ọ bụ ebee ka anyị ga-ebido ka anyị bidonụ n'anya anyị gị onye mụ na ya na-atụgharị uche ọ ga-amasị m ịhapụ isiokwu a ebe a n'ụbọchị taa bụ ilebatụ anya n'ahụ anyị ịmara ihe ndị ahụ bụ ihe ndị nke ga-ewulite anyị elu ihe ndị nke ga-eme ka nwoke ọbụla hụrụ anyị sị na anyị bụ ndị dị mma ọtụtụ ụmụ agbọghọ anyị bụ ndị na-adị mma ile anya ma ya ara ha ahụ inweta onye ha na ya ga-anọ nke a bụ ihe Chineke ji aka ya mee ọ ga-abụ onye chọwa onye ya na ya ga-anọ ya bụrụ na onye ahụ amaghị ihe ọ na-eme ọ bụ Chineke ji aka ya mee ya otu ahụ n'ihi na onye enweghị onye ya na ya nọ obi anaghị ezughị ike obi a na-adị ndị nwe ya mma ya mere ka anyị na-atụgharị uche n'isiokwu a nwa agbọghọ ka na-achọ dị, ma nwaanyị nọ na di biko echi echi ka anyị bido n'ebe anyị kwụsịrị udo na amara chineke chia n'ime ndụ ndị kwere ekwe na kraịst anyị ekelela onye okenye eze nlewemchi onye nyere anyị ndụmọdụ nke ezinụlọ n'ụbọchị taa arị ekpere mbụ ka chineke gọzie gị ka ọ na-agba gị ume n'ihe ọ bụla nke ị na-eme n'ime ụwa anyị nọ n'ime ya onye ọma na-ege ntị mara na ị nwere ike irute anyị nso ma ịkọrọ anyị n'ekwentị na 07063637224 07063637224 ka anyị nọ nwayọ mgbe anyị ga-anabata ndị ga-enye anyị abụọma nke ụbọchị taa ma nabatakwa onye mgbasa ozi onye ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ onye ọma na-ege ntị mara na ị nwere ike idetara anyị akwụkwọ email adreesị anyị bụ arigiria at gmail com arigiria at gmail com maọbụ arigiria at dtcom arigiria at yahoo dọtcom gị abụ ọma nke ga-ewuli mmụọ anyị Amen. ezigbo omume aga dịrị ya mma dịrị ya mma Papa ya Papa Meso ka mara na udo chineke chia n'ime ndụ ndị seventh day adventist district choir aba na-abụ ọma nke unu nyere anyị n'ụbọchị taa unu emeela ka anyị nọ nwayọọ onye ọma na-ege ntị mgbe anyị ga-anabata onye mgbasa ozi onye ga-ewetara anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ ihe dịrị gị na mma gị onye ọma na-ege m ntị chineke gaa n'ihu na ị na-agọzi gị ohere ọzọ afọkwarala anyị n'ala ndị dị ndụ ịnụ okwu a na-eduzi anyị nke na-ahazikwa ije ụkwụ anyị ka anyị kpee ekpere onye nwe anyị chineke anyị nke bi n'eluigwe onye ike niile dị n'aka ya onye nwekwa akụ na ụba na ihe niile imeela n'ihi oge nke a imere ka ndụ fọdụrụ anyị gbaghara anyị adịghị ike adịghị ọcha na-agazi agazi anyị niile nọnyere anyị ugbu anyị na-aga ịnụ okwu gị nna anyị nke eluigwe nye anyị nghọta nke sitere n'okwu a ma nye anyị ume na ike nke ibi ndụ dị ka ị chọrọ ka ihe wee anyị na mma ka anyị wee nwee ọṅụ n'udo n'ime gị n'aha Jizọs emen anyị ga-ewere ihe ọgụ nke akwụkwọ nsọ n'oge a site n'akwụkwọ timoti nke mbụ isi isii amaokwu nke iri timoti nke mbụ isi isii amaokwu nke iri n'ihi na ịhụ ego n'anya bụ mgbọrọgwụ nke ihe ọjọọ niile dị iche iche nke ụfọdụ na-agbasosi ike ewe duhie ha n'okwukwe anyị ha werekwa ọtụtụ ihe mgbu dupue onwe ha isiokwu anyị n'oge nke a bụ kpachapụ anya ọ ga-enye gị apa ọjọọ kpachapụ anya ọ ga-enye gị apa ọjọọ dịka anyị na-ebi ndụ na oge nke a oge nke iri abụọ na otu ma agụwa ya na narị na narị ihe a bụ oge ihe niile na-ala elu ọ dịghị onye chọrọ iletu anya n'ala ihe niile bụ ma ịnọghị n'elu ebughị ya ka akpata ego ka akpata ego ka akpata ego ma nne ma nna ma ụmụaka ọ dịkwaghị onye na-ajụ ese elee otu esi na-akpa ego a n'oge gara aga anyị maara nke ọma na ọ na-abụ nwatakịrị maọbụ nwoke maọbụ nwanyị si ụzọ ije maọbụ si n'ezi webata ihe n'ụlọ nne ya kelechaa ya ya bịasịa ya nwa m ihe anyị ji bata elee otu o si mee elee otu isi weta ya nwa ya abịasị ya lee di ọ gaghị ibi otu ahụ ọ bụrụ onye nna ya nọ n'agbanyeghị na nne ya bịara jụọ ya nne ya agabeghị ịgwa nna ya si lekwado ihe nwaanyị kwuru nna ya ga ekpo ya si ya nwa m ahụna m ihe iji bata n'ụlọ a olee otu o si gaa ya ka ọ ya tupu nne na nna ya abịabịa tụgharị tụgharịa uche n'ihe ahụ ọ gwara ha mana n'ụbọchị anyị taa nne nọ weta ya emepe ọnụ loo nna nọ weta ya emepe ọnụ loo mgbe ụfọ nne gị kpọ nwata si ya ịhụbeghị ụmụ ibe gị maọbụ nwoke maọbụ nwaanyị mgbe nne kpọrọ nwa ya nwaanyị si ya ịhụbeghị nwa agbọghọ ibe gị maọbụ kpọọ nwa okorobịa si ya ịhụbeghị nwa okorobịa ibe gị nwa okorobịa maọbụ nwa agbọghọ a mara na ya n'obodo na ọ naghị aga ije ziri ezi nne asị nwa ya ịnaghị eleru ya anya ịgaghị ime otu ahụ o si na-eme ọ bụ dị ihe a akwụkwọ nsọ dere ebe a anyị ile anya n'ihe dere n'akwụkwọ ilu isi iri na atọ amaokwu nke iri na otu ilu isi iri na atọ amaokwu nke iri na otu ọ sị akụ nke sitere n'ihe efu ga-ebilata ma onye ji aka ya achịkọta ihe ga-aba ụba gịnị ka ebe a na-ekwu n'ụbọchị anyị taa ọ dị ihe a na-akpọ anọ otu itoolu anọ otu itoolu onye ọbụla akpọrọ otu a amarana na ọ na-aga ije ziri ezi o nwere ike ịbụ na o ji mkpịsị na-ezu nke ya ma ọ bụ o ji ụzọ ọbụla aghọ ndị mmadụ aghụghọ abịa kpakọtachi ihe ndị a niile ọtụtụ mgbe anaghị eme ihe ahụ n'ịgba aka a ga-agwọbara ya ọgwụ mgbe ọfọkwa mmadụ nọjọọ egbuo ya ewekwara ya chụọ àjà ọ bụghị na a chụrụ àjà ụmụ anụ mgbe ụfọ a na-eji mmadụ achụ àjà ihe ndị a ihe ndị a niile ebe ahụ anyị si were ihe ọgụ nke akwụkwọ nsọ ọ sị na ọ na-enye apa ọtụtụ ndị nọ n'okwukwe anyị ejirila ka akpata ego jee mee ihe ndị a niile tinye aka n'ihe arụ nke mere ka ha wee nye onwe ha apa were ihe dupuo onwe ha ahụ tinye onwe ha na nsogbu dị iche iche anyị ile anya n'ọtụtụ ndị kpara ego na-abụghị n'ụzọ ziri ezi ọ bụ eziokwu na ha kpatara ya ahụ ya mana ihe anaghị agaziri ha ha agaghị inwe obi izu ike ọ bụrụ na anyị ga-agwa onwe anyị eziokwu ọ dị ọtụtụ ụlọ a ga-arụ site na akụ na-ezighị ezi onye ahụ rụrụ ya nwụọ mmadụ agakwaghị ịba n'ime ya ọ dị ọtụtụ ụlọ ndị akwachiri na ya eru ahịhịa n'ihi gịnị ihe ndị na-aba n'ime ebe ahụ na-eji anya ha ahụ ọnụ ha anaghị enwe ike ikwu ya n'ihi ya ka akwụkwọ nsọ ji na-akpọgharị akọ na uche anyị si ịhụnanya nke ego ịhụ ego n'anya iwere ego hiwe isi iwere ego kpọrọ ihe niile ma akpataghị ya ọ na-eduba ndị mmadụ n'ịla n'iyi n'ihi ya ka o ji dị mkpa ị na-agụ akwụkwọ ma iji nwayọọ gụọ akwụkwọ ka Chineke nyere gị aka gị gụọ ya n'ike gị gwọọrọ ya ọgwụ mee ihe arụ niile dị iche iche n'ikpete maazị ọ ga itinye gị n'ịla n'iyi ọ dị ịla n'iyi anyị na-atụ ụjọ ya karịchaa ịla n'iyi nke ọnwụ ebighị ebi ebe a na-adọ anyị akara ntị ka anyị kpachapụ anya n'ụbọchị anyị taa ụmụaka ị ga-ahụ onye dị afọ iri na isii maọbụ afọ iri na asaa ọ gaghị ịchọ inyere onwe ya aka ihe niile ọ chọrọ bụ ka ọ kpata ego karịa onye dị afọ iri ise maọbụ onye dị afọ iri isii maọbụ iri asaa ihe ahụ mmadụ ji afọ iri asaa maọbụ iri asatọ meta ọ chọrọ imeta ya n'afọ iri na isii ịhụ ihe akwụkwọ nsọ na-ekwu ebe ahụ ọ dịrị ndị nne na nna n'aka ugbu a ịlakwa n'oge ochie ahụ na-asị nwa ma nwoke ma nwaanyị ihe anyị ji bata n'ụlọ taa osi aṅaa mee anyị mee ya ihe ga-edere anyị na mma udo ga-edị n'ezinụlọ anyị anyị ga-enwe ọṅụ ka anyị kpee ekpere imeela nna anyị nke eluigwe n'ihi ị na-agọzi anyị wee ka anyị nwee afọ ojuju n'ime gị ka ihe wedịrị anyị na mma n'aha Jizọs ka ịhụnanya ngọzi na amara Chineke bara gị n'ezinụlọ gị ụba onye mgbasa ozi chukwu na-enye arụkwe onye wetara anyị ozi ọma nke sịrị n'ime akwụkwọ nsọ n'ụbọchị taa ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ịnwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya ezi enyi m rutena anyị nso n'ụzọ dị otu a arigiria at yahoo dot com awrnigeria at yahoo dot com maọbụ awrnigeria at gmail dot com awrnigeria at gmail dot com onye ọma na-ege ntị gbalịa kọrọ na ekwentị ọ bụrụ na ị nwere ajụjụ na 07063637224 7224. mara na ị nwere ike ige ozi ọma nke taa na www. awr.org gị tinye asụsụ igbo www.awr.org chekụta itinye asụsụ igbo ka chineke gọzie ndị kwupụtara nọ ma ndị gere ege n'aha jizọs amen chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa ndewo